dịka nwanne nna gị ị ga na-atụ mpụ nwunye di anyị abụghị nwunye di ọ nwunye di ka anyị bụnụ anyị na-anụ ofu di anya nwa na-apụ gị akpọmantị n'elu di m ọma n'ebere m anya na-echichachasịa m etu ha m dị hmm? o bidoro m afịa ochebido olu gị afịa igbe buru ibu na-akpagharị obodo niile kpagharịsịa mata ebe ịkpọ ma ntị tolukwa ọkpụkpọ anya ngwa ime ga onye ga anaga nyebe ọkwa ire echi echi ka otu reta ma ahụ otu mejewa na nata isogbu onwe gị n'afịa nwunye Efunanya. Efunanya. Efunanya, where ka po ge? Ki ki ki ki ki shout laugh Eh? Ina shout off am ka ka boss without garage. Keyo keyo. Efunanya singi ogini ka chinwe megi. Gini ko megi ge ti won na esu ya no Ewu, nwa ji obi ekwensu esi ya. Kita ka igwa m nwunye gị. Nwunye di m, ọ ihe ga na-akpọ ya, ị na-akpọ ya Chinwe. nwunye di m ime ihe mere ha gbaalụ m ọgwụ ya gbanye ọla asị nwunye ya dịrị ịmagodu ama m ife ibu n'obi amara m iji wee na-arụ ọrụ ala niile anyị na-arụ n'ụlọ mana ka ngwa nke bụ eziokwu chi nwee nwere ike isi n'ụlọ apụpụ n'ụlọ chi nwee ama pụ n'ụlọ a mba ada eje nye eje chekwa ka ngwa ndị igbo tụrụ ilu si na

aka mene ọ na-azụta anamana ya ọ na-azụta anamana m na-emegide chi m ife ọ nwụọ ọ nwụrụ anwụ ebe maka tọgbuo ya nonsense Pode me Emeka fungilanya. Emeka tonka ibilili kadina mu. Jamani, umejiko baya baya baya, ndio kwa nani? yanolulu nabenu ayigedibo igbuge umune o chiwe wayara chiwe biko ikwe ka não na-adụ não nta nwa não na-echimere não bikọ nọ não m iwe não gị ọdọ não nọ para não nye m não alị ekele não nye não ịta kpọrọ não chi não ibe não tama de ko dum don tiga tiga pare den no para hanyem bare eno nem bare eno nem ita kora ko sinde no bare eno okoro efuki ha na gba no ni iwe ọkụ na-egbu onye nwere iyi ụzọ anwụrụ efuki ya n'ihe irigoro n'elu ọjị na-achọ ka efu na m nwa nọrọ gị n'okpuru akwafọ ya nsị gị pụlata pụlata pụlata pụlata pụlata apụtara ndụ okoro gwazi m ọ bụla igburu nwaanyị ya Eh? ada gbaghara ya oh. gbaghara dị hmm? eh, gbaghara oh. gbaghara ya onwekwa onye ọya abụ ọ bụrụ ọ ghara ịtụcha di gị dịka echiche mmadụ ị kwesịrị ịtụcha di gị n'ihi na ị hụrụ ya n'anya nwere ịhụnanya ka iji wee tụcha ya mana Emeka otu ọhụrụ ọ dị onwe onye na-egbu onye na-egbu ibie nwaanyị a hụrụ gị n'anya ọ bụ ịhụnanya o nwere n'ebe ụlọ ka o ji etucha gị ezo ọ bụ na ọ fụghị n'anya ọ ma ntụcha gị ọ ji asị gị ọgọrọ ya gbawara ọ gwa n'ihi ịhụnanya ahụ ya ọsị achọrọ m ịgwa gị na mụ na nwunye m ga-eso wee nawa obodo echi niile <clears throat> okoro jeze mere gịnị ndụ ebe ọ ka mma ọ bụrụ na ọ ka mma ọ ka anyị achọ ihe anyị ga-alụ okoro gị na nwunye gị n'ọnụ na ebe a chọba ihe unu ji eri n'ọnụ na ebe a chọba ihe unu ji eri aka aja aja bụ ọnụ mmanụ mmanụ anyị kọrọ mmamịrị ọnụ ọgba ụfụfụ aka weta ọka aka weta ọcha ọnụ okoro hapụ unu ya na ịnakwa n'unu kịta ibidokwa n'isi nwunye gị bụ nwaanyị na-agba mbọ ọ na-agba mbọ nke nwa na-agbakwa mbọ nke gị nwere ike mgbede azụ hmm. na eriju afọ ihe na-ekwu bụ eziokwu mana ịma e na nwere anyị ga-eji eli nri nwekwana ego anyị ga-eji wee kwụọ ụgwọ ụlọ ebe anyị ga-ebi na-ata anụ ọya ma eji wee sị na ọka mma na anyị lawara na be anyị chọọ ihe anyị ga-eme ebe ahụ ka enwee ike na-eriji nke be okoro ebe ọ dị otu a, mụ na ha adịgo mma mmadụ ga-eji aka ọkọkọwa mmadụ ojekwu mmadụ ibe ọkọwa anụmanụ oje n'ukwu osisi ofu nkwa m chọrọ ikwewe bụ okoro aga m enye aka chọtara gị ụlọ ebe ihe ebi n'obodo a nye aka kwọrọ ụgwọ unu ọkwụrụ na obere ego unu ga-eji wee na-erigoro nke bụ nne nwunye gị bụ onye na-agba mbọ na-agbasi ike gụnwa na-agbakwa mbọ nke gị ele ihe ọzọ mana ogoro ọ bụla ilekwa anya bụ na nwunye gị a na ihe emenwe ihe dị na ya okoro hapụkwara nyeghachi gị ego imere n'isi nyeghachi gị ego imere n'isi maka elere nwunye gị anya ọnwa nwaanyị ya bụ onye kara aka na-azọsi ụkwụ na ala ike eziokwu wepụgodo ọnụ gị saịdị nke ahụ wepụgodo ma ụkwụ gị ma aka gị saịdị ahụ ọgụ maka nwunye m wepụ ọnụ gị saịdị ahụ nwunye gị abụ nwaanyị na-enye nsogbu ọ bụrụ nwaanyị na-enye nsogbu ya m asị maka ọ nsogbu ụmụ nwaanyị ka m ji wee fere ntutu taa wee nọgide ruo kịta ekwe na-alụ nwaanyị ọ nsogbu ụmụ nwaanyị maka ụmụ nwaanyị bụ nsogbu ha bụ okwu na ụka mana nwunye ya abụrụghị na onye nsogbu ụdị nwaanyị a ka arụ m chọrọ nnọọ o odofọ m ahụ mbata atụkwasị m isi na-arụ ya ụra eburu m ana m ekwuru ụra ihe dị ebe ahụ bụ na mma chọtara gị nwaanyị ọzọ ị ga-anụ na be anyị rapụgodo maka nwunye nke m mana machọta onye ọzọ karịrị nwunye m nke ị ga-anụ nwanne m nwaanyị mara mma

Eh, kedu ka ị ị na-aga mmiri ee eh, m ka mmiri eji esi echi na ha akwadobe maka eh, biko m bịara ka m kenee gị dịka ka isi wee chọtara m nwunye m wee chọtakwa ebe m na ya bi tata ka ikene gị ata mmadụ ata aka nnukwu aka ekpe aka ekpe akwụ aka nnukwu anaghị ama ebe a na-ejebe jee zikwu iri ịhụkwana ya ka eji abụ mmadụ nọkọta ọsọ ka emeke na ihe dị mma maka echi ọnya eh? ah, ncha bụ ihe e mana ka m mechara ihe a na mbụ ekwuduru si ya na m achọ ọnụọ nwaanyị na okwu na ụka dị na nwaanyị na-efe enye ha ọ bụ na nwaanyị edebeghị aka ọna onye adebeghị ụkwụ ụna ya ka m jiri sisi ya na m achọ nwaanyị mana abịara fụzie nwunye gị a obi na-emegharị nke mgbe nyaa iwe na-asị na ọ ga-adịkwa m mma ka ya ije ebe ụnụ chọtara m onye ya dị ka nwunye gị a maka ma ọ na-adị m ka Abakaliki bụ ụnụ a na nwaanyị Abakaliki na n'anya na iru ha ala otu o si fụ nwunye gị a na-asị na ọ dị nke otu a ka ụmụ nwaanyị Abakaliki dị etikwana etu a si ebe ahụ chọrọ nwaanyị eziokwu ọkụ ihe anyị na-ekwu kịta osikwa n'obi gịnị ka na-ekwu ọ bụ na eziokwu ka ị na-ekwu e nwere m nwanne m nwaanyị nke karịrị nwunye m n'ịma mma kakwa n'ihe ọ bụla obi na-akwụga obodo anyị ka ịlụwa nwaanyị eziụka na-agwa gị ọ bụrụ na ihe eziokwu na o si gị n'obi mma akpọga gị vileji anyị nwanne m nwaanyị gọngọ ewezụga na m aba ego nri m ere echi asị gị ụtụtụ echi anyị ejebe ejebe mkpụrụasị m ji esi echi aba ego nya na mmiri abụ m ka nri nri echi nrecha nri echi nwanne echi ka anyị jebe abakaliki ozugbo ọ na-atọ m ụtọ ma ọ bụ <laughs> nke isi n'obi anyakwụnya <laughs> ah, ah, ah, n'onu ọ na-echu m ụra di anyị mgbe agba eche m eche ma ibẹ̀ àlọ́ lọ ọwọ́ dẹrẹ ọlẹ́ ma ekuru gọlọ ma egolo lọ ma enyi sere ikele yi nwa nwa ego tata ifugo na ọmarịcha nwa ka ọ bụ letara ya anya ya ya nwa anya hmm. ọ nwoke ya nwara nwaanyị n'oge amụrụ gị nwoke o wee mara gị nwaanyị na ajọ ọma agaghị gị ajọ ọma afụkwanụ hmm. đi chăng, Oh, bị mi na to di jenk. Ni je ga bi je mi ro ga ha bi je nko. Odo dogo ya. Ha te de wan iban. Odo de bele ko be ala tianta ge ikele isa ni million iji de meji foto. Osigin. Kozob cái, aga ha ana ana he ere nwanye ere. Lo là là đi bộ lên, omenala Igbo ba ile mi. Na omenala lít anyị na-eme. Ụmụ ọbụla nọrọ mba blu ji mewu. Leta wuye anya gbọdụ amụre. Asịgị na ọkịneti anya emekwa na ihe ọjọọ. Na ya nwa agaghị emekwa gị ihe ọjọọ. Ileta m enya, gị leta lít enya, leta nwa nwunye enya. Ị ga-letakwa ndị ọgọ gị anya leta ụmụnne ya anya ma onye ọbụla anya mlegozi unu ọdụrụre ọdụrụlele nkwọ gadụrụlele akwa gadụrụlele ori ọdụrụga ego n'obe nwụta nwoke gị nwụta nwaanyị leta ihe ya toleta unu ọdụrụle n'aha jisọs na ọ ga-adịkwara gị na mma n'aha jisọs Thank you. Yeah. ofu ihe m na-ekweghị nkwa bụ na na ọ bụ na nwanne gị nwaanyị a bụrụ ezigbo mmadụ dịka isi gwa m ọzọ m ga-abịa ndị ọgọ m a na-agbasa aja na okwute eji arụ okogo okoro ihe na-enye m obi aṅụrị ebere enwe ihe m na-arụ ihe ahụ na ego na-apụtakwa na ya ama eh? onye bụ odogwu ka ebu odogwu mana ọfịa dịba ka enwe amarị bọsịnta ka anyị chụkere na owere ọ bɛ moboro ke dabe ada awusɛdza ye nkuma ataro lahara yɔ lɔ. n'o ta yɛ ka tɔpukpa le gbɛ fúlẹ̀ bugó omi. Eh. tɔpukpa yi tó fúlẹ̀ bugó omi. ɔsɔ bɛ mɔdánù wà lɛfɛ má lɛ ŋdá bakili kí eku ɔkọ bɛ wáyé rɛ bɛ mɔgɔ. wáyé ba yìí la gbàjɛ mbɔ. ɛɛ sùn ɔmɔ wɛrɛ la yìí ɔmɔ sàlẹ jìlá. hekpekpe hekpekpe k'i nem yen fari ni be iye lɛ kpɛ k'i gɛn ta. Hmm? ejikwa ekunu ga-emechi anyị bụ mmeda bụ chinwe original nwa Abakaliki mmakwa bụ ntaleka ji hmm? njekwa kiko na obente geshedu nnọdụ anyị tagala nshikwa Abakaliki ejikwa ekunu ga-emedu mbụ getụrụ ndị chekebe emebechi emebechi iberechi ịnụ emechikwa anyị ịnụ omekwana ego na omeri onye ya bụ onwe onye bụ bịara ebe a unu na-asụ abụba eke eso m na-etinye ọnụ anụmanụkwa ihe ụnụ na-asụ mụ na gị chọzie ka anyị gwa ndị ije ebe okwu dị agha anyị asụwa Abakaliki anyị ewere ere ha one naira <laughs> mm. ngwa ji ya bụ ihe ọpụtara ihe ọpụta mmadụ na agụ ọrụ nkịta ise onye ahụ gaa nke ọma ngwanya jee nke ọma ya bụ ngwaji ọgụba ngwaji ọgụba ji ọhụma m ji ọhụma o ji ọhụma ji ọhụma o ji ọhụma o cherekwa na abakaliki niile na-asụ ji o mba okwe ndị na-asụ jeruo mm. legwa jeruo legwa mm-hmm. ebe a m bịara nụta gị kiri nke ha na-asụ ji eh, di anyị ji ọhụmalụ ji ọhụma ngụnwa ka nna gwa ji ọhụmalụ ji ihe onye kwekwa m mmụta mba ọ ga-ekwe gị o ife dị ebe ee ee ama echiwe ga echiche dịka e metụtachara ife echiwe ga echiche <laughs> ah, ụtọkwata eji ole hụrụ gị um, bela bụ na nukpere ma ndị kpọlụ arụ nta tọbụrụla ya erije maka ọha ngada ahụ akenye na nta erije bụ ọdọbe bụ ịwụrụ nwatiba ebe bara ha aleka otu barabatacha jana dị leka mgbe njekwa hụ jedita okwu ahụ leka ọlọ evileji eke ochie alatachi ata anyị na leka ibe ya ma n'ime ọ bụrụ ịwụta jebe ịwụta ya iri eri nye m hmm? maka lee onye ọbụla bụ nwoke bara uru nwee ibe ọrụlangoo ọbụtonwedo nwaanyị n'ala agụka asị a shi ụzọ debe mee ebe egwe mee egwe bụ onye rụta abalị ọdụmgbe mbụ eghatọ m mere mere nke ọbụ ito ị gaghị agba mere yitekwana hụle asham kụwa ọgwụnwụ rita gị ma ewoti were ewota ma agaghị esi ụgwọ ụlọ me ibe dị dịka kwesịrị irifta dẹjọ bọ ọma kò tí kúkú kpono yẹlẹ òrè ráìsàn. Afa acha um vou Mas que tu ashamu nwaanyị owejemiwe maka tonwoteke mabara vuta rice ma tevugharịla ere laara ọgwụkwụ na ara ji gono tekore nyemgbom ntere de rice ntado nwaanyị nke bụ beta gbara oche kpikpi oche Bo, ikpi bụ nem onye gbara oche kpikpi lo le já está vileji anyị tagwe pen lẹka lọmọsẹ ẹka naanị onye gbara oche kpikpi ta ruo lele ntebudu ka oche kpikpi oche kpikpi te mazị ekenyi kama ma eje sha boy jagba boy tekee ndị asaa ba mmadụ afọ ịnọ onye edu ama ụlọ ma a bụrụ mmadụ kperịta anya anya lemechachi na-emechachi tụshepụ ji m mbụ tagbakwa bọọlụ osile ji nke mu ji nke mere bụ chinwe tegere nwoke ọzọ mbo gosinu mo wonyo yin ho ma le ni cha agbabo ye mbo me o mo ko ri wo me e ho mi ano de ah ji ke mara ta papa okay order ma tem bro drive te ma nya moto ẹkí tó ẹkí tó bẹ wọ ẹkí mú kọndọktọ. sorry sorry sorry sorry para ẹkala ẹkala rẹ tẹmpa mari ẹdọtọ ọmọ ẹkí mú kọndọktọ ẹyà ọbẹ pé náà mi nata kwadiri ẹnìjẹ ẹnìjẹ kwadó mìá ẹnìjẹ pé ní nọ mìá. ntama kuma di tsi ntaale gẹdá yóò jẹ kẹ ẹ yẹ kọndọktọ maka kọndọktọ bẹ oyalẹ ní kàmẹgbẹ ni kau í gidi dia ungo kuma ba mi gidi mana gada ba ta neki cheke nye mi ko je no ya o le to he ju ke ho ungo ka me ya te e ko bu nye mada ro nyomo conductor to ho wota ri nana ji mu je mi da mu je mi da go no mu je mi da go e da fa ne ayi o se ngwara adi obosi obosi mpo obosi mpo ebe anọdụ eko na-eku ụmụ nwa abakeleke ma asị nu ha mụ mba oriji na nwa abakeleke ga nje nụlọ nwe ga-ekpe mewa m ebe nwa ma Eu vou se embora, tá Eu vou se embora. okeleche nwanyị nche ụwa m okeleche nwanyị nche nwokeleche nwanyị ṣe. sípà lọ́lọ́ wà mí ìjẹ́ ìpànìyàn ọ̀gẹ̀dẹ̀ yàrá fún wọn pé bú o sípa lolo nsọ́mi ìjẹ́ ìpànìyàn ike làpọ̀jù yankó sípa lolo wà mí ìjẹ́ ìpànìyàn ọlọ́rọ̀ wọn àyíjẹ́ wíyànjẹ́ sípa lolo nsọ́mi ìjẹ́ ìpànìyàn òkòbó làpọ̀jù yankó sípa lolo ìjẹ́ ìpànìyàn òfúta tó di yàrá náà sípa lolo wà mí ìjẹ́ pàmìyàn. ìfúrèfù tá a tó di àlèrè. sípa lolo ìjẹ́ pàmìyàn. kọ̀m̀bọ̀kúnbọ̀ gbòòrò gbòòrò gbòòrò. sípa lolo sọmi ìjẹ́ pàmìyàn. kọ̀rọ̀kọ̀rọ̀ tààtààtà. sípa lolo ìjẹ́ pàmìyàn. kọ̀rọ̀kọ̀rọ̀ chọ́chọ́chọ́. sípa lolo wàmí.